ododo shige ugwu di ya ka m ya ka m oke onye ododara anya amụnye ugwu dị ya ka moke ugwu ụlọ ụwa ugwu dị ya ka moke ugwu ụlọ ụwa onwego okporiri gị ụghara o oge ụlọ ọwa ọgbanamaga onwego etobe ichikpo gị ite